AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ihe na-eme na gburugburu gị ma kwere na Chineke gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa ana m asị ka Chineke gọzie gị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m na-edu gị ka onye nwe m lekọta ezinụlọ gị ka ihe ọ bụla nke ị na-eme bụrụ nke onye nwe m ga-edu gị n'ime ya anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ Rapụ ihe na-eme na gburugburu gị ma kwere na Chineke Ọ bụrụ na anyị lee anya n'akwụkwọ Jeremaya isi iteghete site n'amaokwu nke ohu na abụọ ruo n'amaokwu nke ohu na isii akwụkwọ Jeremaya isi iteghete site n'amaokwu nke ohu na abụọ ruo n'amaokwu nke ohu na isii ma naanị ebe m chọrọ ka anyị gụọ bụ amaokwu nke ohu na atọ na amaokwu nke ohu na anọ ọ si otu a otu a ka Jehova sịrị ka onye nke maara ihe ghara ịnya isi na ihe ya ka dike ghara ịnya isi na ịdị ike ya ka ọgaranya ghara ịnya isi na akụ ya kama onye na-anya isi ya nyaa isi na nke a na o nwere uche n'ebe m nọ wee mara m na mụ onwe m bụ Jehova nke na-eme ebere na ikpe ziri ezi n'ezi omume n'ụwa n'ihi na ihe ndị a atọwo m ụtọ ọ bụ ihe si n'ọnụ Jehova pụta Chineke na-asị gị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ka ịnya isi gị ka nganga gị bụrụ na ị maara onye Chineke bụ ajụjụ pụrụ ịjụ sị ọ bụrụ na amaghị m Chineke olee ihe bụ isi ịkpa nganga m ebe ọ bụ na ọ bụ Chineke bụ onye webatara m n'ụwa nke a ọ bụ na ịdabere na Chineke ka m ga-esi wee mee nke ọma ọganiru m ihe niile dị n'aka Chineke nke pụtara na nganga ọ bụla m na-akpa na-abụghị n'ime Chineke bụ nzuzu ime nke ọma na ndụ gị onye mụ na ya na-atụgharị uche anaghị ebido na gburugburu ebe mụ na gị nọ maọbụ ebe anyị nwetara onwe anyị kama ọ na-ebido n'ime anyị n'ime ime nke ndụ gị n'ime ndụ gị ọ bụ ya kpatara anyị ji gụọ akwụkwọ Jeremaya isi itoolu ebe a sị ka anyị gụọ na onye ọ bụla nke na-anya isi kwesịrị ịnya isi n'ihi na ọ maara Chineke nke a na-eme ka anyị mara na Chineke na-adọ anyị aka na ntị sị na ọganiru ma ọ bụ ọdịda adịghị onye ọsọ nsọ apụrụ m ịga n'iru apụkwara m ịda ịpụrụ ịga n'iru ịpụrụ ịda na abụ m onye ọcha abụ m onye isi ojii ma ọ bụ ana m acha ọcha ma ọ bụ na abụ m nwoke abụghị ihe pụrụ iwelite ọganiru ma ọ bụ ọdịda n'ime ndụ m ọ dị ọtụtụ n'ime anyị ndị isi ojii na-eme nke ọma na ndụ ọ bụghị naanị mgbe elepụrụri ya anya lewe anya ihe ndị dị ka ihe ndị Henry Ford ndị a kpụpụtara ụgbọala mbụ ọtụtụ n'ime ndị isi ojii na-eme nke ọma n'ụbọchị ndị a lee n'anya dịka onye isi ojii nke chịrị obodo South Africa nke nwụrụ n'afọ ole na ole gara aga ọ dị onye na-amaghị na nwoke a mere nke ọma nwoke ọ bụ ebe ọbụla ọ gara ikwu okwu naanị ihe a na-ege ntị nke na-esi n'ọnụ ya pụta bụ amamihe ọ bụ onye isi ojii ọtụtụ n'ime anyị na-etufu mgbe chee na bụ mgbe anyị gara obodo ofe mmiri dị iche iche ka anyị ga-eme nke ọma nna-achọ ime ka ịmata mata sị n'ụbọchị taa na ime nke ọma gị na ndụ dabere otu gị na Chineke si na-emekọ ihe ị maara Chineke n'ihi na Chineke chọrọ isite na gị rie otuto ma ị bụ onye isi ojii ma ị bụ onye ọcha ebe ọ bụla isi ihe Chineke chọrọ ịma bụ na ọ chọrọ ka ị mara na ọ chọrọ ịnata otuto site n'aka gị lee mmadụ dị ka nna anyị Abraham azek na Jacob ndị a niile bụ ndị si n'ọwụwụ anyanwụ ma n'ihi na agbata ha na Chineke dị n'udo ọ dịghị ihe ọbụla bụ ihe ọma nke Chineke zonarịrị ha ime nke ọma na ndụ ha bụ n'ihi na ha na Chineke dị n'udo ọ bụ ya bụ ihe m na-ekwu okwu ya ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị ma ị dị mkpụmkpụ ma ị dị ogologo ọ bụrụ na agbata gị na Chineke dị n'udo n'ezie ọ dịghị mgbe Chineke aghaghị ime otu ihe n'ime ndụ gị nke a pụtara na Chineke chọrọ ka ị mara ya ọ na-enye ya obi ụtọ na ị maara ya na ịdabere na ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa were okwu ndị a kpọrọ ihe ekwela ka amamihe gị vuo gị isi ekwela ka nkụta gị vuo gị isi chineke si gị n'ụbọchị taa ka ịkpa nganga gị bụrụ na ị maara chineke ile anya n'ụwa anyị n'ụbọchị taa anyị ga-achọpụta na ọ dị ụzọ atọ nke a na-esi ekpere chineke bụ nke doro anyị anya nke mbụ bụ ndị dị ka anyị nwa bụ ndị si na anyị naara jizọs kraịst ndị ọzọ bụ ndị na-akpọ isi n'ala ndị nke ọzọ bụ okpukperechi nke a na-akpọ nke ndị juu ile anya n'ụzọ atọ a na-esi achọ iru Chineke ọ dịghị nke na-akụwaghị aka n'ebe Ebreham nọ ndị na-akpụ isi n'ala na-asị na ọ bụ Ebreham bụ nna ha anyị ndị bụ ndị na-ara Jizọs na-asị na Ebreham bụ nna anyị ka ọ bụ ndị Juu ọ dịghị ihe na-akụwaghị aka ebe Ebreham nọ site na otu onye nke ya na Chineke gara njem nke ọma Chineke nwere ike isi na ndụ onye ahụ nata otuto ekwutala onwe gị maka ebe a mụrụ gị maọbụ ebe isi pụta maọbụ na ezinụlọ nke isi pụta kama ileda anya n'ala ịnọ na mwute lelie anya n'elu ebe ahụ ka ị ga-achọta Chineke leba anya n'ime ndụ gị mata ihe Chineke mere n'ime gị nke pụrụ ime ka ị bụrụ onye ga-achọta ihe ọ bụla nke ị na-achọ ị maara na Chineke pụrụ ịbịa na ebe ahụ a mụrụ gị were gị mee ihe nke pụrụ ịtụ ndị mmadụ n'anya biko were na okwukwe gaa njem okwukwe bụ naanị ikike nke ga-enwe ike kpalie anyị anyị eme ma nweta ihe nke anyị chọrọ abụla onye na-ada mba lụsie ọlụ ike kwere na Chineke ọ pụrụ iweli gị elu ọ pụrụ ịgbanwe ndụ gị ọ pụrụ ime ka ihe gara gị nke ọma ọ pụrụ ịnapụta gị na nramahụ kwere na Chineke ma rapụ ihe ndị nke na-eme na gburugburu gị ọ ga-adịrị gị na mma ụmụ chineke ọma na-ege ntị chekụta na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 0706 3637224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho at yahoo ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sịrị n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị

Sentego nego, nego, so, nego, no, no, nagi, anu, bonu, so, nego, nego, nwa nke jizọs ka anyị na-aga n'iru site na nna anyị nọnyere anyị unu emela ndị Seventh Day Adventist Church Choir ọvụma asaa na abụ ọma nkunu nyere anyị arụ ekpere anyị bụ ka chineke na-eduzi unu n'ihe ọbụla nkunu na-eme n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche enyi m ndị chineke hụrụ n'anya kelee dịrị chineke n'ihi ndụ mena gị taa ọ bụ ohere ọma ọzọ pụrụ iche ka anyị nwere ịnụ nke a m kpọkwasịrị gịnị ka jehova na-achọ n'aka anyị gịnị ka chineke na-achọ n'aka anyị amen o chineke nwe eluigwe nwe ụwa ọ dị ọ chọrọ n'aka anyị chineke anyị maara dịka chineke nke pụrụ ihe niile ọ dị ọ chọrọ n'aka mmadụ onye naanị ya bụ chi na-adịghị chi ọzọ dị a ga-eji tụnyere ya o nwere ihe ọ chọrọ n'aka mmadụ ee onye bara ụba n'ihe niile gịnị kwanụ ka ọ chọrọ n'aka anyị ee ka anyị lee ihe chineke chọrọ n'aka anyị soro m gaa n'akwụkwọ ndị detronọmi detronọmi ana m agụ isi iri amaokwu nke iri na abụọ na ruo na iri na atọ ebe ahụ si otu a ma ugbu a Izrel gịnị ka Jehova bụ Chineke na-arịọ n'aka gị ọ na-achọ na-arịọ n'aka anyị ma ọ bụghị ịtụ egwu jehova bụ chineke gị iji ije n'ụzọ ya niile n'ịhụ ya n'anya na iwere obi gị niile na mkpụrụ obi gị niile fee jehova bụ chineke gị ofufe nke iri na atọ ya sị idebe ihe niile jehova nyere n'iwu n'okpuru ya niile nke mụ onwe m na-enye gị n'iwu taa ka o wee dịrị gị na mma ee gịnị ka chineke chọrọ n'aka ndị ya gịnị ka ọ na-achọ n'aka onye ọbụla dị ndụ taa gịnị ka ọ chọrọ n'aka ndị ọ chọrọ mma ndị o mere ka ha dịrị ndụ chineke si na ya bụ chineke gị ọ na-arịọ mụ gị taa ọ na-arịọ anyị n'ihi na ọ nọ n'eluigwe nke atọ nwụ na ịtụ egwu jehova alaala ọ na-arịọ anyị na ya ka bụkwa chineke nke anyị onye na-adịghị agbanwe agbanwe ọ na-arịọ anyị ka anyị jee ije n'ụzọ ya niile ọ na-arịọ anyị ka anyị hụ ya n'anya ọ na-arịọ anyị ka anyị were obi anyị niile na mkpụrụ obi anyị niile fee ya ofufe a gịnị mere o ji na-etinye ihe ndị a n'ụzọ arịrịọ ee n'ihi na eziokwu ịtụ egwu jehova adịghịkwa ọ maara nke ọma na ịtụ egwu jehova alaala ịtụ egwu ya adịghị ọbụna n'ime nzukọ eziokwu adịghị ọbụna dị n'ime nzukọ ịtụ egwu chineke adịghị ọbụna n'ezinụlọ anyị ịtụ egwu chineke adịghị na mmekọrịta nwanne na nwanne ee ọ maara nke ọma na ịhụnanya dị ebe dị anya ọ dịghị ihe ka ịhụnanya onwekwaghị onye ihe na ibe ya na-ekwekọrịta ndị kpọrọ onwe ha ndị nke kraịst n'ime nzukọ nkwekọrịta adịghị ịhụnanya lara laa ebe dị anya kama a ga-enwe nkwekọrịta n'ime nzukọ enwe ya na ndị anyị na-akpọ ndị na-amaghị chineke chineke dị nke a na-arịọ anyị n'aka anyị ka anyị bụ iko fee ya ofufe site n'ala ala obi anyị niile chineke si ee na e chọrọ ka anyị ji ije n'ụzọ ya niile ụzọ chineke niile bụ ụzọ ezi omume ụzọ chineke niile ọ bụ ụzọ ezi omume mgbe ị na eji ije n'ụzọ chineke niile ee ị ga-akpachara ya n'ime ihe niile ị na-eme kwa ndụ gị kwa ụbọchị ịhụ na ọ dịghị ihe ọ bụla ị ga-eme ka iwe wee chineke onye kere gị ee ị ga-eji obi gị niile fee ya ofufe gịnị ka o jikwa ngwa anyị ka anyị were obi anyị fee ya ofufe ọtụtụ na-efe ya n'ogbugbere ọnụ anyị na-akpọkụ chineke na egbugbere ọnụ akwụkwọ nsọ mere ka anyị mana chineke si na ọtụtụ n'ime anyị na akpọ na egbugbere ọnụ na anyị ejigo obi anyị na-efe ya anyị amadịgo onye ọ bụ chineke chineke chineke chineke chineke chineke gị nwa chineke okwu ụgha ejugo ọnụ ebe akwụkwọ nsọ mere ka anyị mara ndị niile na-ekwu okwu ụgha bụ ụmụ ekwensu nwa chineke a ga-achọpụta okwu ụgha n'ime gị ọ sị ma anyị ji ije n'ụzọ ya niile nwa chineke akwamiko ejugị ahụ ịhụ chineke n'anya ị gaghị eme ga-ewute ya n'ihi na onye ị hụrụ n'anya ị gaghị akpasu ya iwe ihu chineke n'anya ị ga na-eme ka ije ije n'ụkpụrụ ya niile n'ụzọ ya niile ya onwe ya na-arịọ anyị dị ka arịrịọ n'ihi na ọ bụghị mmasị ya ka mmadụ okereke n'ala n'iyi ọ bụghị mmasị ya ka mmadụ okereke nọgidesie na-aga ije n'ụzọ nke aka ya ọ sị ma anyị were mkpụrụ obi anyị niile fee chineke ofufe ee ọ sị ma anyị debe ihe niile jehova nyere n'iwu n'ụkpụrụ ya niile gịnị bụkwa na iwu ndị ahụ nyere anyị iwu ya niile bụ iwu nke edere ede n'akwụkwọ nsọ gị egbula mmadụ gị ezuru ori gị akwala iko cheta ụbọchị izu ike ido ya nsọ a nke ahụ dị n'anya n'ebe ụmụ mmadụ nọ n'ihi na ọtụtụ mmadụ na taa na-erubere iwu mmadụ isi karịa iwu nke chineke ya mere gị nwanne m nwoke gị nwanne m nwaanyị cheta na jehova sị ma anyị mee ihe niile o nyere anyị n'iwu n'okpuru ya niile maka gịnịkwanụ ọ sị na ọ bụ ka ọ dịrị anyị na mma chineke nwee eluigwe nwe ụwa niile n'ihe niile nke dị n'ime ya a naanị n'ihe nna unu ha dị jehova ezi ụtọ ka o wee hụrụ ha n'anya awa forefathers dịka anyị ga-asụ n'olu oyibo ihe ha dịra chineke anyị ezi mma mgbe m na-asị forefathers n'olu oyibo ị ga-ama na ọtụtụ n'ime anyị hụrụ chineke n'anya taa n'ihi na ndị nna nna nna anyị ha kpụrụ anyị ụzọ gbawa ọsọ a ndị ọ na-adịrị mfe ịhụ chineke n'anya n'ụdị a bụ ndị nne na nna ha tọrọ ha ntọala ịmara chineke ee ọ bụ na ịnweghị onye tọrọ gị ntọala ịma na chineke chineke si ka ya e chetara gị n'oge awa ihe narị n'aka gị bịakwute ya hụ ya n'anya fee ya ofufe n'ime mmụọ na eziokwu ọ dịghị ihe ga-akọ gị mgbe ị na-eme otu a ọ sị na ya na-arịọ gị ka o wee dịrị gị na mma ka o wee dịrị gị na mma bikwa n'obi unu ugwu unu abụkwala ndị kwesịrị olu ike ọzọ ebe a na-enye m nsogbu n'ihi na anyị nọ na nkwesị olu ike anyị nọ n'ime ihe ọjọọ na-ekwesị olu ike nwa chineke nọ n'ịgọ agọ na-ekwesị olu ike nwa chineke nọ n'akwamiko na-ekwesị olu ike nwa chineke nọ n'oke aṅụrụmaṅụ na-ekwesị olu ike ọ dịghị ihe ọjọọ nke a na-anaghị ahụta n'ime nzukọ nke ka njọ onye nwe anyị makwara na anyị bụkwa ndị na-ekwesị olu ike ya sị na ya na-arị anyị dịka okwu ya na-adabe m na ntị onye ọbụla taa ka anyị ghara ịbụkwa ndị na-ekwesị olu ike ọzọ ole gị ihe ọjọọ ahụ ị na-eme rịọ chineke amara rịọ chineke si ya mee gị ka ị bụrụ ịga na-eje ije n'ụzọ ya niile ya mee gị ka ịhụ ya n'anya ọ bụrụ na ịhụ gị chineke n'anya ịhụ mmadụ n'anya ara ahụ akpọrọmasị zuru n'ime nzukọ n'ihi na ọtụtụ amaghị chineke ha ahụghị ya n'anya onye na-ahụghị chineke n'anya lekwana otu isi ahụ mmadụ n'anya ee ana ọ bụrụ na ịhụ gị chineke n'anya akwụkwọ nsọ mere ka anyị mara na ị nwa chineke ị pụghị isi mmadụ na ịbụ nwa chineke ịhụnanya adịghị n'ebe ị nọ ịhụnanya adịghị n'omume gị ọ dịghị n'okwu ọnụ gị adịghị ihe na-eyi na-eme na ndụ gị na-egosipụta ịhụnanya ịkpọchara asị kpọọ onwe gị asị ihe ndị ahụ na-egbu mmụọ ka ị na-eme ew gị nwa chineke gịnị ka chineke na-achọ n'aka gị n'ihi ndụ o nyere gị ọ rịọla gị ihe ndị a niile ka m na-echetara gị ọzọ ka anyị dị ije n'ụzọ ya niile ka anyị hụ ya n'anya ka anyị were obi anyị niile na mkpụrụ obi anyị niile fee chineke a ka anyị debe ụkpụrụ niile nke o nyere anyị iwu ka uwe dịrị anyị na mma mgbe anyị na-eme otu a ọ ga-adịrị anyị na mma n'ezie n'aha jizọs amen amen amen ka anyị gbalịa na-eje ije n'ụzọ nke kraịst n'ụkpụrụ nke kraịst nyere anyị ezi onye ọma na-eke ntị ka anyị kelee onye mgbasa ozi Queen Grace Okechukwu nwa Chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke ga na-eduzi gị chineke ga na-agọzi gị ịhụnanya ya ga-abara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 07063637224 mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo